afụtawo m ọzọ n'ili nwata nwa afụtawo nwata nwa ebidogo ka ose mee ibe m nanụ taa wee kwuo owu Nnamdị Kanụ ya adị mmadụ Nnamdị Kanụ ya adị ọhamadike ndị Igbo na-ekene m na m na-ekwu n'ili ịya ọzọ Biafra zọta ya mmanụ anyị ya enwe Biafra n'afọ 2023 na-egwu omịa ga ọmịa ka ọfọ Igbo bụ Igbo mma mmanụ oh, oh, oh. ọmamadi ka ndị Igbo na-ekene ndị n'ụlọ ọnụnụ n'ụlọ ọnụnụ na anụ na-ekwu o ọmamadi ka ndị Igbo ji isi ike n'ọlụ tụnye uju n'ọlụ niile afụta ebe enwe nọ ịnwetara Biafra afụtakwa n'ebe enwe nọ anyị ebunyelile ya flag tupu ịfụta ebe ịnwa Igbo bụ Igbo ekene m o ọmamadi ka ndị Igbo ekene gị ebe ọbụla ị nọ jisi ike na-eme ihe dị mma nakwa na obodo siri ike ya amụ nwa siri ike obodo nwe ofeke ya amụ obodo nwe ofeke na nkiri nkiri ka a na-ekiri ododo na-ejiri ododo enyi ozu okirikiri ka a na-agba ụkwụ ọsa na-ekwa n'ala ihe elu na-amụ nwa na-ekwu e ihe nwetarịrị ibe dị mma na 2023 nwa na-abanye ibe nwe ọnwa afọ na ọnwa anọ ibe nwe n'ihi ya afọ tariri oo anyị ebunyerịrị flag ka iwe na-eme iwe dị mma a ga na-emu oo ọ ma dịka ndị Igbo jisi ike n'ọlụ jisi ike n'ọlụ atụ ya nkwana n'ọlụ jisi ike n'ọlụ na-eme iwe dị mma na-aya afụtalili o 2023 ya bụ iwe dị mma ọ ma dịka ndị Igbo na-ekene gị onye si na ụmụ ọbịa ama mfụta nyanwa ya ahụ nini na Ike ndị Igbo ya nọ na mkpọrọ, onye nwe ya nọ na mkpọrọ, onye nwe ya nwụọ ọnwụ ike nị na-ekwu oo nam na-ekwu oo ọma dịka ndị Igbo jisi ike n'ọlụ jisi ike n'ọlụ jisi ike n'ọlụ jisi ike n'ihi enwetakwa niile ị na-achọ ịyafụta na mkpọrọ na 2023 ilu n'ilu ka anyị ya na-aga ịlụ ọtụtụ ọ bụ ihe na-atụ mkpọrọ ma jiri ya aka nam na-ekwu oo ama di kondi bone kene ngi 2023 aka 2022 ma e ne kuke muko